karịa ebe anyị nsogbu ikwuru na ndị Igbo amarọ anyị amarọ oge asụsụ Igbo bido wee kpaba ike na infact na o Naijiria o teka bịa anwụnta anụ a talks biko ka gbagbo igbo <laughs> o teka asụsụ Igbo si wee na-akpa ike ịma unu bute bọtụl Guinness in nine years February the date seventeen fifty before seventeen fifty nine ka juwe gbabu I maka ka a mecha mmanya a na-akpọ Guinness a na-acha afọ a ga-abụ ya a na-akpaghalị gaa Amerịka asị onye ṅụọ mmanya ife izizi okwu ka a shit man asị mba o oh, man. mee mee aga jamaica onye jamaica ṅụọ dị tin tie man asị mba i and man fọ mmanya mba ọ na-aba n'anya mana ka ha bịa ebe a eburu ya gbaalịkata gbaalịkata rute naijiria ka agbata legos onye yoruba ịmụ ihe ọbụla na-eme ndị yoruba ma e, ezigbo ihe ma ajọ ife ihe ihe a ga-agwanata gị bụ ah! onye yoruba ṅụọ dị Ah, yes, Mbano. How can you say, give me a bottle of ah, Mbano? Agakulundi outside, outside, why are Hey, menini. Imagine, Lord, hey, menini. And I Eva. Or where can you go, Iji ome nke ule akụ kwesị biko ka ya na-eme a biko nwoke ọbụla dị gị onye Igbo were ife a tinye n'ọnụ ka ọ ihe ya n'ọnụ bụ ọ̀gìnì n'ẹsẹ̀ ọjọ́ ọjà sí wọ́n ní ní ìjọ ṣe ọ̀gìnì n'ẹsẹ̀ gìnì n'ẹsẹ̀ gìnì n'ẹsẹ̀ gìnì n'ẹsẹ̀. ó tẹ̀ ká ìjì bá mi ike.